AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa oke nke a nke ịgbasa ozi nke onye nwanyị na ntị ụmụ chineke na-arịọ ka amara nke onye nwanyị mee ka okwu ndị a mịa mkpụrụ n'ime obi anyị inye anyị ohere nke ichere ọbịbịa nke onye nwanyị n'ihi na ọ gaghị eto aka site n'ugbu a dịka okwu onye nwanyị si dị onye nwanyị abịa okwu anyị ga-ekwuta dịka ihe ndepụta anyị bụ okwu nke onye nwanyị kwuru nye ndị na-eje ozi dịka ndị nlekọta ndị ụkọchukwu ndị okenye ndị ndu dị iche iche n'obodo na nzukọ n'ụlọ okwu a ọtụtụ oge anaghị eji ya akpọrọ ihe mana ọ bụ okwu dị mkpa n'ihi na anyị niile bụ ụmụ chineke okwu a ka onye nwanyị sị na ọ bụ abụmọnụ okwu nke na-ewetu mmadụ ala n'iru chineke ọ bụ okwu nke anyị na-ekwu taa anyị were na ihe ọgụ anyị n'akwụkwọ jeremaya isi nke iri abụọ na atọ malite n'amaokwu nke mbụ ebe onye nwanyị na-ekwu okwu na-egosi iwe ya banyere ekpeghị ezi ikpe enweghị ezi nduzi nye ụmụ chineke bụ ndị aranyere n'aka ndị pụrụ elekọta ha dịka ndị ụkọchukwu ndị okenye ndị pụrụ ije ozi na ngalaba dị iche iche onye nwanyị si n'ihi na ha rapụrụ ije ozi ya dịka o kwesịrị idu ha ndụmọdụ iduzi ha n'ụzọ nke ezi omume ha gbahapụ ha aka ha bụrụ ndị gbasara agbasa ha bụrụ ndị na-enweghị ezi nduzi onye nwanyị wee wee iwe si n'ihi na achụsasịwo ụmụ ya na iwe ya ga-adị ọkụ n'etiti ndị nlekọta ndị dị otu a na ngalaba niile dị iche iche nke mmadụ pụrụ ịbụ onye nlekọta onye nwanyị wee na-ekwu okwu na ọ bụrụ na arapụ ụmụ ya dịka ndị na-enweghị ndị nchekwa na ndị nlekọta ha agaghị enwe ike amara onye ya onwe ya bụ n'ihi nke a onye nwanyị na-akpọ oke n'etiti ndị nlekọta ndị a n'ihi ejegozi a n'ikwesị ntụkwasị obi ego ya na amaokwu nke mbụ nke abụọ na nke atọ ị ga-aghọta ihe anyị na-ekwu n'ezie mana na amaokwu nke isii ka onye nwaanyị kwuru okwu dị otu a ọ ọ bụrụ na ndị eze nke na-achị n'obodo juda bụrụ ndị ga-enwere onwe ha na israel ga-adịkwa na ibi ndụ n'udo na ha ga-enwe onye nzọpụta nke bụ jizọs kraịst nzọpụta nke sitere na jizọs kraịst ka chineke rafere n'aka jizọs mgbe jizọs bịara n'ụwa jizọs jesie ozi ya rapụzie n'aka ndị nlekọta ndị nzukọ ndị dịka ụkọchukwu a ndị dịka ndị okenye na ndị ọzọ na dị iche iche ka ezi ka mmadụ ga-eji nwee nzọpụta ma ọ bụrụ na ndị e nyere ha n'aka ilekọta ha enye ha ezi ọzụzụ ezi ndụmọdụ ime ka ha mara onye jehova bụ ịtụ ya egwu ịsọpụrụ ya ije ije n'ụkpụrụ ka onye nwanyị ọ bụrụ na ije ozi dị otu a adịghị n'etiti ndị nlekọta ọ ga-ara ahụ ịhụ na mkpụrụ obi bụ nke azọpụtara azọpụta anyị ga-aga n'amaokwu nke iri abụọ na iteghete ka onye nwaanyị na-agakwa n'iru na-ekwu okwu dị otu a ọ sị na ozi ya bụ ozi nke dị ọkụ na dịkwa dịka igwe nke nwere ike iji kụsaa ma kụrie okwute ya n'ihi emeghị ihe onye nwanyị kwuru onye nwanyị si na ya nwere iwe megide ndị na-eje ozi ndị dị otu a n'etiti ndị nke onye nwanyị ndị na-ekwusa okwu nke onwe ha na-abụ dịka okwu nke onye nwanyị si dị iji okwu nke onye nwanyị tụgharịa ya duhie mkpụrụ obi nke elere anya na ha ga-akpọbata ịnọdesi ike n'okwukwe ịbụ ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ihi otu a ga-aka site n'ugbu a kraịst ga-abịa ọtụtụ ihe nri ka kraịst kwuru na ọ bụ ihe ndị ga-eme tutu ya abịa anyị ahụwa n'ọtụtụ ihe ndị a ha abịala n'osu oke anyị amaghị mgbe onye nwe anyị ga-abịa mana ihe dị mkpa anyị kwesịrị ịghọta ma kwesịrị ike bụ na onye nwanyị anyị aghaghị bịa n'ihi na oge adịkwaghị eche mmadụ anyị na-akpọ anyị oku dịka ndị kwere ekwe dịka ndị nwere olileanya ndị nwere ndị tụkwasị obi n'ebe onye nwaanyị dị na anyị ga-atụkwasị onye nwaanyị obi anyị laghachi azụ n'amaokwu nke iri abụọ na atọ onye nwaanyị sị na o mere ka ihe nzuzo nke jehova bụrụ ihe ekpughere ndị na-atụ egwu chineke bụ ụmụ chineke iji okwu nke onye nwaanyị iji iwu nke onye nwaanyị iji ntụziaka nke onye nwaanyị bịa ndụ nwee ike gbanarị ihe ọjọọ dị iche iche na ihe ilu nke ga-akpasu jehova iwe ọ bụrụ na anyị emeghị otu a wee zụọ okwu jehova n'ebe mkpụrụ obi ndị nke kwesịrị ịnụta okwu a na ogede ọmụmụ ikpe nke jehova ga-abịakwasị bụ ndị a ka a na-ekwu okwu a ma ọ bụghị ihe anyị na-arịọ na-arịrịọ kama n'ihi na onye nwe anyị ekwuwe ọ bụ ihe anyị na-aghaghị ime ka amata n'ihi na onye ọbụla pụrụ ịdụ mmadụ ibe ya ọdụ akwụkwọ nsọ na-adụ anyị ọdụ bụ ndị na-agbasa ozi bụ ndị enyere ilekọta nzukọ anya na aka ka anyị mee ihe kwesịrị ekwesị hapụ ikwu okwu nrọ nke na-abụghị dịka onye nwaanyị si gosi anyị n'ihi na onye nwaanyị na-egosi anyị nrọ site na nrọ ọkụziere anyị ihe dị iche iche ọ bụkwa n'aka onye nwaanyị ka anyị ga-ajụ ihe nke gbagwujuru anyị anya ihe anyị na-aghọtaghị ihe anyị na-enweghị amamihe na ya onye nwe anyị bara ụba n'ime ihe niile ọ ga-akụziri anyị ọ ga-eme ka anyị ghọta ya ọ ga-eme ka anyị nwee ike jee ije n'ime ụzọ ndị dị otu a ọ bụrụ na anyị emeghị otu a na-ekwu dịka anyị onwe anyị pụrụ ikwu n'echiche nke onye nwanyị ịhụ na echiche nke onye nwanyị jihova jehova adịghị na ya onye nwanyị adịghị adịghị n'ozi dị otu a naanị n'ozi nke onye nwanyị dị na onye nwanyị kwuru otu a emee ya otu a nke a bụ ntụziaka nke jehova ka anyị mee ya n'ikwesị ntụkwasị obi ọkpọku a n'ozi a bụ anyị bụ ndị na-agbasa ozi onye nwanyị n'ogo dị iche iche nye ndị anyị na-agbasa ya ka anyị niile bịa n'ozuzu oke ichere ọbịbịa nke onye nwanyị ọ bụ taa ọ bụ echi mgbe onye nwanyị ga-apụta ihe ka anyị nwee ike zute na mbara nke eluigwe ka anyị na-atụgharị uche n'okwu ndị a ka onye nwanyị gọzie anyị rue mgbe ọzọ anyị ga-ezukọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen imeela onye okenye chukwuemeka ngọzi aja anyị mana chineke ga-enyere anyị aka chineke ga-enyekwara gị aka ka anyị niile wee gee ya ntị ka ọ bụrụ mgbe chineke ga-apụta na mgbara igwe ojii anyị niile ga-eketa alaeze site n'ige ntị ka anyị gbalịa gee ntị nye okwu nke chineke gị nwa chineke ọma gere ntị arịrị mbụ ka mara chineke na ngọzi ya bara anyị niile ụba imeela nọnyere anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 marakwa na n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo arịrịọ anyị n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị nri taa nke ga-ezuru anyị n'ụbọchị nke taa amen tụkwasịrị obi anyị atụ

ee chineke nke anyị na-efe dị mma bụ abụọma nke ndị seventh day adventist church choir hilltop aba nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka amara chineke na ngọzi ya baru n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị gbalịa akọrọ na ekwentị na 0706 ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị nwa chineke ka chineke gọzie gị ma mee ka mara ya gaa n'ihu na ị na-abara gị ụba ohere ọzọ afọkwarala anyị n'oge nke a ịnụ okwu a na-eduzi anyị ma na-agbakwa anyị ume n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kpee ekpere ma gawakwa n'ihu ezi chineke anyị onye hụrụ anyị n'anya onye ịhụnanya ya na-enweghị atụ imeela n'ihi ikwere ka ndụ anyị wee fọọ n'ala ndị dị ndụ gbaghara anyị adịghị ọcha na agazi agazi anyị gwa anyị nrịrịa nke ime mmụọ na na nke elu ahụ kwee mgbe anyị na-anụ okwu gị ka anyị wee tinye ya na agwa anyị ka ọ dị iche wee dị ka anyị wee dịrị gị nsọ n'aha jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ ma enwere m ihe ole na ole imegide gị n'ihi na ị nwere n'ebe ahụ ụfọdụ ndị na-ejidesighị ozizi belam ike bụ onye na-ezi belak ịtọgbọ n'iru ụmụ isrel ihe ịma n'ọnya ka ha rie ihe a chụrụ n'àjà nye arụsị ka ha kwa kwa iko isiokwu anyị n'oge nke a bụ ihe nzuzo ihe nzuzo ọtụtụ mgbe ndị mmadụ na-ama n'ọnya site n'ihe nzuzo ọtụtụ mgbe ihe ekereke na-aba n'ihe ize ndụ site n'ihe nzuzo elee ihe m na-achọ iwefute ebe a onye jere igbu azụ na mmiri ọ bụrụ na ọ dịghị ihe o tinyere na nko ka ọ ga-abụ azụ bụ iri ya ya tụrụ ya akpịrị azụ agaghị ịbịa ọ gaghị ịma ya mana n'ihi ọ dị ihe edosara na nko ahụ azụ hụ ya ya ama ya mma ya eyie ya ihe oriri mgbe ọ ga-ịga ilo ya ọ gaghị ịmasị na ọ bụ dị ọnwụ ya na ọ bụ ndụ ya bụ ihe o loro ya eluo ya ọ bụ ya bụ na ahatala ya i werekwa ihe gechie na mmiri ị ga itinyesi ya ihe ga-aga azụ n'anya ọ bụ ya bịawa ibi iwere ya ya ejide ya ọ bụ otu ọ dị nye mmadụ dịka ebe a anyị si gụọ n'akwụkwọ nsọ si wee dị gịnị ka ebe a na-eme ka anyị mara ọ bụrụ anyị gụọ ọnụ ọgụgụ isi iri abụọ na abụọ amaokwu nke iri na abụọ mgbe Izrel na-achị gafe na eze belak belak tụrụ ụjọ na ha ga-ebibi ya ya gakwuru belam ka ọ bịa bịa kọchara anyị Izrel ka o nwee ike merie ha n'agha mana Chineke kpọrọ belam ihu na ihu si ya ị gaghị iso ndị a gee m ntị izrel bụ ndị m gọziri agọzi agọziela ha ọ dịghị nkọcha ọbụla na-aga iru ha ahụ ọ bụ eziokwu dịka anyị si hụ site na isi nke iri abụọ na abụọ rue na nke iri abụọ na anọ na belam mechara gaa chọkwa ụzọ niile o ji akọcha izrel mana n'agbanyeghị ebe nsuru ọkụ niile o mere ọ dịghị nke chineke kwere ka ọ kọcha izrel ihe niile o mere bụ ịgọzi Izrel ndị Igbo si na onye chere eche amaghị na echere ya eche n'ihi na ma amara n'ihe nwere ike ime iji laa ndụ Izrel n'iyi nwụta ha dịka ọkụkọ agrik ọ bụghị ọkụkọ Igbo ma ọ bụ ọkụkọ ọdịnala ọkụkọ a na-akpọ ọkụkọ agrik bụ ọkụkọ nke ọ bụ ị na-achụ ya ọ gaghị gbalị ọsọ ọ gakwa ịnọ na-ele gị gị ịba ya chom mana ọ bụrụ ọkụkọ ala tupu ị na-erute ya sọ ọ wuliela elu fefuo gawara onwe ya gịnị ka o mere dị ka anyị gụrụ ya n'akwụkwọ mkpughe akwụkwọ mkpughe gwara anyị ihe mere n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na ise amaokwu nke mbụ rue na nke atọ ịgụ akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na ise bido na amaokwu nke mbụ ya ruo na nke atọ ma gbadaa ị gaghị inwe ezi nghọta n'ihe mere ebe ahụ ruekwa mgbe ị bịara gụọ akwụkwọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ gị isi ee ọ bụ otu a ka ihe a dị gịnị mere na mgbe a niile bela m chọrọ otu ọ ga-esi laa Izrel n'iyi site n'ịbụ ha ọnụ ka belak nwee ike nwee mmeri ka o nweta ihe nkesị chineke si ya onweghị ike ime ya lụgharịa si belak ndị a ị ga-enwudo ha dịka nwa ọkụkọ ịmana ihe gị ime gaa na-akpọ ha ka ha na-abịa mgbe ị na-aga ife arụsị gị ụmụ agbọghọ gị hapụ ha gwa ha ha ga mesara ha onwe ha tọgbọrọ ha onwe ha mgbe ahụ unu kpọrọ ha ibi iso anyị rie ṅụọ ha rute unu metọọ ha mgbe ha batarala soro unu gwagbuo onwe ha ha dịka unu unu ga-ejizi ha mere ihe egwuregwu ọ dịkwa ihe ha ga-abụ n'ebe unu nọ gịnị bụ ihe m na-achọ iwefute ebe a n'oge nke a na ekwensu ahụna na amara chineke bara mmadụ ụba na ebube chineke na-ekpuchite ndị niile tụkwasịrị ya obi n'ime mmụọ na eziokwu ya ewere ndụ ịkwa iko dịka belam gwara bela ka o were ghasara ụmụ isrel ka ha wee daa ka chineke wee iwe ebe ha nọ ọ bụ otu ọ dị anyị n'ụbọchị taa ihe a na-akpọ mmehie ihe a na-akpọ ikwa iko abala ụba ọtụtụ ndị enweghịkwa ntụkwasị obi ihe a na-ekwu okwu ya bụ ọtụtụ ndị ndị kpọrọ onwe ha ụmụ chineke anyị anaghị ekwu okwu ndị nọ n'elu ala n'ihi ndị nọ n'elu ala ha dị dịka ndị alaeze belak ọ bụ ihe dị ha n'ahụ ọ bụ ihe dị ha n'ọbara ọ bụ ihe ha ji na-ebi ndụ ha ọ dịghị ha kpọrọ ya mana ndị a bụ ndị ọpụrụ iche ndị mmụọ chineke dị n'ime ha ha agwagbuola onwe ha site n'ime ihe ndị a ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya n'ụbọchị ndị a niile ma jee lụwa anụmanụ jee lụwa nwoke ibe gị jee lụwa nwaanyị ibe gị gịnị bụ ihe nlụpụta ndị a ọ bụ mbibi ịla n'iyi otu mmadụ ga-esi were onwe ya ifee n'aka ekwensu ekwensu ekwuchie ya were ya mere ihe ọ chọrọ ime n'ihi mgbe anyị na-ebi ndụ rụrụ arụ anyị na-emechi chineke ọnụ cheta na chineke si na aka ya adịghị mkpụmkpụ na ịdọfụta anyị na anya ya ma ọ bụ ntị ya adịghị anya ịnụ ihe anyị na-ekwu ma ọ bụ ịhụ ihe anyị na-ekwu kama ọ bụ mmehie kpara oke n'etiti anyị na ya mmehie ịkwa iko mmehie ife arụsị na-akpa oke ezigbo ịkpa oke n'ihi ya ka ụwa ji na-akwado ihe ndị a niile n'ụbọchị taa ka nwa chineke nwee ike laa n'iyi ka olileanya ga-akwara ịdịrị onye kwere ekwe wepụ aka enwe n'ofe ka ọ ghara ịghọ aka mmadụ ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi oge nke ikpughere anyị ihe nzuzo a nye anyị nghọta pụrụ iche nye anyị mmụọ gị ma gbaa anyị ume ka anyị bie ndụ nke ezi omume dị ka ị na-achọ n'aha Jizọs ezi enyi m na-ege ntị mmehie na-egbochi ngọzi chineke onye chọrọ inweta ngọzi chineke n'ime ụwa ọ gaghị eme mmehie ee ị ga-agbalịsi ike nọọ n'ime kraịst ị ga-agbalịsi ike rịọ kraịst ka ọ gbaa gị ume ka ị wee bie ndụ na-enweghị mmehie n'ime ya ị nwere ike ime ya nwa chineke na-eke ntị ị nwere ike bie ndụ ọma ndụ na ị ga-atụ asị ndị na ị ga-ezu ohi ndụ na-agaghị akwa iko ndụ na-agaghị enwe anya ukwu ndụ na-aga enwe chi ọdọ tinyere chineke ee nwanne ọma na-ege ntị ị nwere ike ime n'ime ụwa anyị nọ n'ime gbalịa rịọ chineke ma ị na-arịọ chineke nwee obi nchegharị ka ị wee chigharịa n'ime ndụ ọjọọ anyị na-ebi ka mmehie gbara gị ọsọ site na chineke kwuo n'ime akwụkwọ nsọ na ike nke nọ n'ime anyị ka ike nke nọ n'ime ụwa ike nke chineke nọ n'ime gị ka ike niile n'ime ụwa unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio na ekelela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ ọsọ n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka na ya chineke bara gị na gị ụba n'aha jizọs imela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-eji otu aka na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka ịhụnanya chineke dakwasị unu na ezelunu unu unu agbalịala na abụọma nke unu nyere anyị gị onye ọma na-eke ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063637224 imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zụkọkwa mbe